Obi m dị ọcha. Obi m dị ọcha. My conscience is clean. My conscience is clear. Or my heart is clean. Obi m dị ọcha.